ibe ụmụ ibe anyị ekene ụnụ ndị ndozi ọdịnala nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ asị m ka udo dịrị ụnụ n'ụbọchị nke taata na anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo ndị nsọ ala igbo ihe anyị chọzuru ọ bụ wee ọ bụ ka anyị si wee chọọ enweghị onye ga-asị anyị emene ọ bụ ka anyị si wee chọọ asị na ka onye si wee debe ute ka oge si wee dina anyị sị na anyị ga-eme ihe nna nna anyị ha mere ọ bụghị alụ maka na onye ọbụla nọ n'ụwa otu ọ bụla isi wee chọọ ka ị ga-esi wee bi ndụ gị anyị nwasị m na otu nna nna anyị ha bikos onye nna ya dịrị ochi na-eji ụkwụ agbawa ụzọ nwa ike nna gị abụghị ezigbo mmadụ nya ka iji agbara nna gị ọsọ nna m wee ezigbo mmadụ ama m nna m mara nna nna m mara nne nne m ama m ha n'ime mmụọ na eziokwu mara na ihe ha mere dị mma na aga m eso ụzọ ha ụzọ ndụ ha ụzọ ha ka m ga-eso so ebe ọ bụ na ụzọ ha bụ nzọ nsọ ala n'ọwụ ka esi wee mee n'elu igwe ka esi eme ya n'ụwa na ka ndị mmadụ agọta ha n'ihe bụ ụwa n'eziokwu eziokwu ha bụ ha n'ụwa bụ sid ịghọtago na mkpụrụ ka ọ bụ na ya mere ihe ọ bụla ikoro na ala opuo ha mara mana nsogbu dịzin bụ na ha achọghọkwana ịma ha ama ha na n'ọwụ datị ndị n'elu n'ọdịnala n'ọwụ mkpụrụ mere o ji wee daa na nọbikọt na o buru ibu ịmara ịtụ ihe buru ibu iwere bolombolo jide n'aka ịhapụ ya ọrịa ịgba ya mmiri ọrịtuo n'ala the same thing the same bolo mbọla ahụ ịgba ya mmiri ọ daa na ịgbapụ mmiri ahụ ọrịa n'elu ka ọ dị n'elu ka ọ dị n'ala ọnya mere anyị ji wee sị na anyị ga-eme nsọ ala Igbo maka na anyị ma nwanne lekwa anya o the only way sọsọ ofu ụzọ ị ga-esi wee mee escape the law of man because ndị mere lọ ahụ ka gị mara ihe ndị mere iwu ahụ ka gị mara ihe so ihe ha ji wee mee iwu ahụ ka ị ma n'ọnya mana ọ bụrụ na ịmara iwu ji ụwa ịmara na iwu a ha mere ndị ihe nkịtị ka ọ bụ maka ọzọ nwere uru o mere maka ndị iberibe e mere iwu maka ndị ibe that's why ji mara ya ịmara na iwu aha maka na ịbụ onye iberibe ọ bụrụ na ị bụghị onye iberibe navigate mgbe ị na-anya moto gị okwe nwere ebe ị ga-emepụta ụzọ aka ọtụọ si ụzọ ọzọ ụzọ aka ọtụọ why not iburu moto gị si n'ime ọhịa why na iburu moto gị tinye isi ebe aha because na ịtịna oh, there must be road why don't you go there iburu moto gị soro ụzọ nke awara awa na-eje why not isi ezi ụzọ isi n'ụma ihe Ewe ọ bụrụ ịma ihe ị na-eme isi o oh, o oh, somebody why do somebody build road like this tinye isi n'ọhịa that is why ihe ndị mmadụ na-eme taa anyị ga-ekene goro eke kee na orie kee na abụ kena nkwụ kene eke kere ụwa kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị egede kene ndị nna nna anyị ha kene ndị ọbụla mere na ana igbo dị ka ọ dị ọ ọkwa ha nke ndị ọjọọ ka na-ekwu dị mma maka na m ahọrọ nke ọma anaghị m ahọrọ nke ọjọọ nwanne igotara isi n'ime ahịa ị na-ahọcha ya ahọchala isi abakaleke ịgotara isi abakaleke ị họọ ya wepụ aja ọ bụ because of na aja dị na rice gị ga-eji werere rice agụụ anyị gị anya nwatakịrị a mụrụ ọfụ amụpụta ya n'afọ o ruru unyu nekwe nwatakịrị ahụ anya o ruru unyu o Ịbịa bịa were saa ya arụ sasịa dị nwatakịrị arụ nwatakịrị a na-ashaị nwa amụrụ ọfụrụ oruru unyu from afọ nne na nna ya nri bụla ịkọpụtara n'ala na ime anị o ruru unyu ị ga-eme ọgwụkwọ ha na ikilin chad nri o irie ya mba ị ka ga-esi ya esi ichichasịa ya isikwe ya esie wee bịa rie ya nwanne otu ahụ nwatakịrị aha ruru unyu ka omume gị ruru unyu ọ bụrụ na emeghe dị sentị na ahụ imere na nwatakịrị gị emeghe na nni ya imere na nni mee na nwatakịrị ị ga-eme n'isi gị ọ bụrụ na emehie that means iwu aha man that man made law you will be victim of it because e iwu aha maka ndị na amarọ maka ndị na-amara iwu ji ụwa ịghọtago ndị agha na-amaghị iwu ji ụwa law of man bụ their own ka esi wee sị ka ọ dị n'elu ka ọ dị n'ala iwu ji n'elu bụ iwu ji ụwa niile iwu ji n'ala bụ iwu ji ndị nkịtị that is why you poli arm force ị na-agbara because you don't know that is why iwu ala iwu ndị ụwa ji wee wụrụ for arm force gịnị wụ arm force subjugation yes mụ anaghị eme kie up this is reality all reality so iwu ụwa is arm force because ị the process of life that is why the only way ị ga-esi wee mee escape that law iwu a na-achị gị na iwuru onye nsọ ala then ị matazie the way to navigate all those laws so ị bụrụzie moto gị na-aga ịpụta na checkpoint ị navigate checkpoint why? because there is checkpoint everywhere there is checkpoint ị na-anya moto o one ka i burugoro moto gị pụta n'iro fụ ebe checkpoint dị tinye isi kụrisie ihe n'ebe ahụ bụrụ one. ugbo one ka ị na-agụgo n'iro fụ ndị polisi kwụsị gị ị na-agba ugboro one ndị polisi kwụsị gị kwụsị ha sị gị weta akwụkwọ iweta eh? ihe ọbụla sị gị mee ime den. ịma ha na ọdịsentin gị ga-eme n'isi gị ma ha na ọda dị se bikos ọnwụ na ime ha datin n'isi gị i a victim of that man bikos that o nwere ihe a na-akpọ ikikere ụwa ikikere ụwa nke na-abụghị eziokwu nke ofeki bikos mgbe e dere iwu ahụ ịnọghị ya ọnọghọ n'ime ya ọnọghọ n'ime ịghọtago so now kedu ka ị ga-esi wee gbanarị ọdachi ya kedu ka ị ga-esi agba because ọdachi ma nọ na amerịka o nọ na europe o ma nọ na afrịka o everywhere nwere iwu obodo ọbụla nwere lọọ na-achị obodo ahụ obodo ọbụla so ị gaghị eje na england esi na lọọ nke england mara mma lọọ naijiria adịghị mma nwanne ma lọọ naijiria ọ dị mma ma ọ dịghị mma Iwere are to it ịda na iwu naijiria ha agwọ gị ịba ịghọtago ọsọ gwa si naijiria anaghị naijiria wụ nọnsens ọsọ gị ihe ọsọ gị kpọọ ya mana pị hụrụ iwu ahụ gaa n'airport gaa board without passport Ghana airport go to nigeria airport and say i want to board i don't have passport ị ga ndị ahụ gwụọ gị ezigbo ịbanye <laughs> try ya yes ịghọtago so ihe o soro ya kwuchi ya ikwusi everything ya ekwu Ghana airport ọ jee na abuja na abuja ebe agha ha na-eme senate ha na ihe na ha jee ebe agha kwuo okwu na-adịghị mma ịghọtago ha ah, gwụọ gị ezigbo ịba so bikos ihe na-egbu ihe ahụ i chere n'obi gị ọ bụghị onye nkịtị na-eche ya maka na ọ bụrụ na ọ bụghị onye nkịtị ịgbara go na ọpụretọ na-akwọ njin kwe nwere ọpụretọ ahụ eji akwọ ihe njin ahụ eji akwọ ihe iwere aka gị tinye ebe ahụ ọ bepụ gị aka njin ahụ ama ha ihe ị na-akọ kwe nwere ọpụretọ ahụ ị nọ ọpụretọ ahụ na-akwọ njin ọ maghị tinye aka gị ma ọ aka ọmadị onye idin iwere onye ọ chọrọ iweta ọ chọrọ weta ezigbote mmadụ nọ onye ọbụ that is the purest human being nọ n'ụwa bụcha ezigbo mmadụ itinye ya n'ime njin ọka ahụ kwụọ ya simple so njin ọka ha mara ihe ọ mara ihe ị na-akọ ị na-asị njin ọka gbara ajọ njin ọka ahụ njin ọka ahụ rọbish njin ọka adịghị mma nsogbu adịghị tinye aka ebe ahụ tinye aka gị n'ime ji njin ọka ka ọ gwa gị ya na ọ na-agwọ mmadụ ịba so ọwụ destiny because mana a na-ekwu ihe a na-ekwu nwanne rapụ ndị a dịghọtago rapụ ndị a because ndị a mara ihe a na-akọ ana m agwa gị nke bụ eziokwu ha mara ihe a na-akọ because mmadụ agaghị anọkọta n'ụwa ya n'anya ịmana ihe a ndị mmadụ na-ekwu chukwu chukwu ọ chineke ọ god ọ whatever ọ jizọs inside you as a human being ọwụ na-ebughị part of a society enweghị mgbe ị ga-enwe E obi gị ga-adị gị na that society you got to go so all because of na ewu a tiny part of this force onye nwa mere mgbe ọbụla ịdị emotional ịdịba gị attractive you got to go so onye nwa bụ the fundamental of this religion at the first place but unfortunately ha hapụrụ ka e were ya mee gị ihe ị kwesịrị ịbụ memezie gị ihe ọzọ mere gị onye iberibe mere gị onye nkịtị that is why ị ga-eji wee na-ayọ ka emere gị nna nwanne go to china ha anaghị ayọ onye ọbụla ka o mere ha anything go to europe dey do festivals festivals dey do feast to remember you have to in, you have to acknowledge the nature the creation the creator acknowledge that is the festivals you see nke ndị africa adịghị otu ahụ ọ bụ ayịyọ ayọ n'ụtụtụ ayọ n'abalị ayọ n'ehihie anyị n'ụtụtụ ụtụtụ n'abalị ọnụ n'ehihie mgbe nna nna anyị ha nọ they do acknowledgement through their music tụrụ ego ọjị tụrụ ego ọfọ ọ bụghị ha kpee n'ụtụtụ ndị ndị a ga-apụta n'ụtụtụ kpee kpee n'ehihie kpee n'abalị kpee na mgbede enweghị mgbe ejighị ekpe ekpesie ihe a niile niile okpere na judaism okpere na christianity okpere na islam ibe ha ga-adị bizi na-arụ ọrụ nna nwanne na-anya kụ telefon anyị ji ebe a ndị a niile na-ekpe ihe a niile none of them can stand the force of this ihe amana gị ji ekwu okwu nọ from that force ka esi wee tapụọ wave eji wee rụọ this telefon nna nwanne ndị a ka nọ far away from reality ọnwụ na ichekwa na these people na-ekwu ihe a na ka unu ga-eji awụ ma ya ifu biafra com africa nonsense ọ wee kpere chi ahụrụ na ekpe ka unu ga-eji were telefon jidere ọhịa anụnwụ nna eme hụ ngeji arụ telefon ka m ga-eji arụ moto rụọ meshin nna nwanne asị nọ n'ahụ ga-eji ama ụtọ nsị ịka na-atụgodi ịka na-atụ ọdịnarị weevu ụjọ na weevu weevu weevu ka ị na-atụ ụjọ ịpụta ị na-achị m ma nna anyị na-eche na dịtị agwụ dịtị ogwugwu ihe abụghị eziokwu nna nwanne hai na eh, kedu ebe a ga-esi awadị onye anụ nwa ibidara biko na ebe ka ga-esi ibide ka ebe a ga-esi jide onye ibidara ejide biko amaghị ebe a ga-esi awa nwaanyị okwu nwa amaghị ebe a ga-esi ebu ya ebu eh? iji telefonu n'aka mana ịmaha ndị na-arụ ya ịmaha ha ịmaha ndị na-arụ ịmaha even ordinary electricity ịgago ebe nepa ịgago na nepa ọfis ọkụ ha na ọfis ha na nepa na na data ebe ha na-ejenereti light ịgago ebe ahụ ịma ihe o tekiri iji wee webatara gị ọkụ na be gị ị mana ekwentụ ka gịnị na ya bi dị with eletrik siti mana ekwentụ ka gị na ya bi Di you know that na-ekwentụ ka gịnị na ya bi n'ụlọ as eletrik siti you know that isi na asị gaa tinye aka gị na waya isi na mụ na-atụ asị gaa tinye aka gị na waya aha dị na ya dị ụlọ isi na ọ na-enye gị electricity go and put your hand there tinye ya aka ọgwa gị na ya bụ ekwentụ gaa tinye ya aka because oh, hey, we don have light nigeria we don have light but every day you can't you can't set you can't say you can't save everybody you can't them every day aka ogugu ogugu a ga akas akas ịkas ja na ogugu but ịchọ electricity how do you get it ịchọ ịrụ moto a cast si ogugu cast ya all the whole evil evil evil forest all the whole edi eh, amamihe na akpọ ha akpọ ịkast chago ha niile ị nwere ọkụ ị fonu enwere moto enwere ihe but you don't know that na this thing na cast na ọ bụ nyanwa bụ that moto ị na-afụ ọya bụ that machine ị na-afụ ọya bụ that telephone ị na-afụ ọya bụ that tv ị na-afụ gịnị na webụ eziokwu is as simple as abcd so until you stop living in that um, um, um, ndụ ụmụazị ndụ ụmụazị all those names ị na-agbara ọsọ acknowledgement of natural force is acknowledgement is acknowledge specification to remind you nwanne egbe ndị polisi bụ aga n'ụzọ nwere ekwentụ ka egbe onye polisi bụ na striti enwere ekwentụ karịrị ya egbe ahụ i don't know ka ọ kpaa aka na dat mechin ya kpagodo aka na dat mechin ahụ kpa ya aka ogbuo mmadụ 100 at the same time ọkpa aka dị ya ogbuo mmadụ 100 at the same time nna ya nwere weapon of mass destruction ka ya but obi ya na-aga because go used to it ịfụrụ ịdị used to it maha ya because ihe ọbụla ịdị used to it idominate the fear so idominate go the fear o nwere ndị ga-eme aga na Nigeria fụ ndị polisi ka hapụ AK47 na dati bus stop ọ bụ na dati checkpoint omi amapụ ha do you know mana enwere ndị ga-afụ onye eke ka ọ bụ AK47 ọ gaghị agazi dị area again but ndị Naijiria ha adịgo used to ịfụ onye eke bụ egbe akpagharị ịmana na Europe ndị eke anaghị eji egbe n'ọsụsọ na airport or some kind places ebe danger dị ịmana normally e nwere ndị nọ na Europe na-afụbeghị onye eke ji egbe bifọ. but ị gaa n'Afrịka onye eke ọbụla bụja AK47 na-akpagharị so all bụ datin na-eme gị na ihe ahụ ị na-atụ ụjọ as forces all the sentin aha na-eme onye aha na-afụbeghị onye ekeji egbe ọ ya na-eme gị because nweghị ihe dị ebe aha ọ bụ jọsụ ọ the condition of the mind na-enye gị nsogbu because onye na-afụbeghị onye polisi gbe egbe before ofe polisi gbe egbe ụjọ atụwe so ọ bụ ihe ha gwara gị na that religion na enwere evil evil evil evil evil n'ebe so duto na ịma ha dozie evil ịmara ha ihe ọ bụ then you become of it so in reality ọ bụrụ eziokwu because ọ bụrụ na nchi ime gị powerless then i make ihe ọbụla ga-eme gị powerful i make them evil so that you don't hear them ị gaghị simple ịghọtago mee ya evil ị gaghị enyi ya ebe ahụ then you become powerless so nwanne ke ihe mere amerịka powerful gwagodi m sayensị and technology gịnị bụ sayensị and teknọlọji destroy and rebuild destroy and rebuild ke ihe a na-edestroy datin ke ihe what is the power ke ihe power behind the western nation you don't know gini wụ the power behind this western leadership in the whole world today Get what is behind it you don't know ịkpọrọ your own strength you call them evil and you expect strength from where i don't na am your own powerful is strength that is your own superior power is evil okay this is your strength now you will make africa great from where from where you got to go because some people anaghị eche uche just na-emegiri atọfụ of sentiment nna nwanne sentiment bụ ihe ụmụazị ụmụazị ịgụ obere nwa na-egwu egwu he don't know where the danger is because that obere nwa dị sentimental and emotional ọ mara ebe danger dị ọbụla oge omerụ ahụ bebe akwa bọtụ ihe abụ okenye mmadụ ọ na-eme dị sentin nwatakịrị na-eme otu mara ebe denger dị ị ga-aga ị na watch Facebook ị ga-afụ ndị na-afụ agwọ agwọ snake dangerous snake you see people with dangerous snake and they want to catch this snake with their hand african people believe snake is is winch or, or or, or, or, or, evil or then evil because in the bible snake came and deceive eve, eve. so for them snake is evil evil force if you go to outside world people have ikwikwi in their house as pet oh ikwikwi in africa people still believe that ikwikwi this oh is winch in western world people have also as a symbol in africa also bat then see it as winch in africa people ga-abịa sị gị na somebody want to change to man or woman and people catch him catch him catch him or her so if you have the power to change and people come catch you that means you don't have power to change because if when people that people are coming you can disappear so if you have power to change only nwere power to change you supposed to disappear when people come in yes na because you na-eme transform why don't you transform to heavy elephant or agro and scare them away they were run away and you disappear just to see how we demoralize our way of life yeah, ụmụnne can you see how we destroy our own livings how can you go to world media and tell every human being that this human is being killed because he want to turn to bed so this woman can turn to bed and you came this woman have such power and this woman does not use the power against you and you kill this woman in cold blood na asị na na I that is this woman want to turn to turn to something na good nonsense bi ha and you will see them proudly gbuo okwute take stone nnukwu okwute tụọ agadi nwaanyị dị almost 100 years and kill this woman in cold blood na-agwa m na this woman want to turn to something and she never turn she want to turn and this woman have the power to turn then say the other one has na uh, um, man want man turn to woman to have sex with some men na look at na he want to turn then catch her and eh, they can't abamko catch him or her because i don't know that these people don't know that there are men in this life that have breast naturally they don't know you see and this man they will kill this man in cold blood because dem say this man can change to woman and this woman can change to woman and you kill this man because this man can change to woman that's why you kill the man and we want to be great all oh, this is the so ọwụ oh, ụkwụ a ka ebele ga-eje eje ọma eh you go to world media and tell the whole world how pathetic and evil we are our ancestors dem kill everybody their brother dem sold their brother uh, eh, then kill twins the everything n'ụwa we did you said so nwere ka ị ga-esi adị powerful like this did, did you have a, eh, that it. just think yourself think yourself out is there any way you can be powerful this way because you are hopeless the only problem you have is because you are hopeless in africa as a whole there are small small tribes called country created 1800 i don't blame anybody i blame common sense because common sense is not common how can from 1885 till now before these people came to our land we had everything now these people are here we don have nothing now these people left instead of us to begin to make research of what happened to us we continue living illusory life we continue okay, let us continue what don't you see that is not working you continue continue doing what because you are not doing anything africa is not doing anything they just continue continue to where nowhere you want to maintain the country you want to maintain this nsogbu but can you begin to make it work change direction you don't you cannot maintain standard system nwa bekee created it cannot work is a standard is a category this category is western category is not your category so this aspiration nwa bekee created an aspiration of fantasy yes we can create our own fantasy but how can you aspire a savior a savior that defended those people who came pillage in your land came with a savior because that savior is their own master savior and this savior dem use to pillage you and you still turn back take the same savior how can the savior save you and them at the same time i don't understand because you cannot serve two masters at the same time this savior because ọ this people don't know in igbo language we call god people don't know till tomorrow is a secret we call god ama that's why you see abia ama that is the spranging up of ama the visualization of ama we have amadioha you see we have amanato we have amanachi we have amaeke we have amankwọ you see so ama means unknown and intelligent and mind so we, god is unknown absolutely can never be known but you can see the manifestation ihe anyị na-akpọ chukwu is fuel fuel to fuel you because moto na-enwero fuel anaghị aga aga ihe anyị na-akpọ chineke wu injin because ọwụ na eke onye nwa mere gị ji emuvu emuvu so that's why they remove all those things and give you one god because they don't want you to have information ha chọrọ gị they don't want it ha chọrọ ya ka ị nwee ha chọrọ ka ị mara ihe but for you is worship for us is not worship is intelligent is mind working everything is mind because onye ara onye ara amara ihe so onye ara amara ihe ihe onye ara amaghị ihe that is ọmara ihe that means everything is destroyed because is living in vanity o nwere ihe dị iche na onye na in vanity na onye na-apụ were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ n'ụbọchị ncheta ọmụmụ Ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na Ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee. E nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị ma na ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka igwe onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na olaobi.com o nwere ihe dị iche na onye ọ bụ because of n'iyi akwa iyirisi akwa it depress your nwanne enwere ihe dị iche n'ime onye ahụ isi na ọ na-apụ ara na gịnwa enweghị ihe dị iche gịnị ya gịnị nke ihe dị onye ara ewetaizi ọ maghị ibi na onye ara ka gị mma bikos onye ara enweghịzi ambition ịka nwere ambition so onye ara enweghịzi pens onweghịzi emotional pen nke nwa nwere emotional pen so onye ara is better bikos onye ara lost to go that desire nke nwa na onweghị ka nwere desire ịghọtago so nsogbu anyị nwere asị mmadụ bụ na anyị nwa ka na-eche wee tinki that <laughs> na ebe ahụ anyị na-eji ụzọ dị ya nwanne there is no way there there is no way ụzọ adịrị ya and you can never see road there because there was no road at the first place because the system is about blind because ụwa et ebe anụnwa anyị nọ is nrọ is dream world so e need a guidance of this underworld nwanne this is absolute is absolute truth because ihe niile ị na-afụ is ordinary visualization kpuchie anya isi na asị close your eyes and tell me what you see close your eyes and tell me what you see nothing then uh, that means nothing ụwa bụ ihe efu mechie anya gị gwa m ihe ịfụrụ nothing that means that is the real world nothing is absolute nothing so anya ahụ mepere emepe na anyị mepere emechi because if not onye isi nkọ what about a blind man do you think a blind man can make it destination yes <laughs> so the eyes become useless even though it's useful yes of course to navigate because it's projection it's not real eyes it's projection now owon if you understand these things i'm telling you then you look for a taxi with compass you navigate if not nwanne ịgbanye bolombolo mmiri bolombolo balloon filled with water we fall down balloon without water will go up simple so if you are filled with water nwanne you remain here after you face nigeria this year like this life maybe after life you will face america after next life you will face the worst one until until you become like bolombolo balloon and, and above you remain above you know n'eluigwe life there is nothing absolutely outside the universe ama this ama ị na-ekwu because everything is spranking up of ama so what you call matter reality ihe na-akpọ mmadụ anụ arụ ịghọtago enu enu anụ enu anụ ịnụ ihe is sound wave is sound ị na-anụ ihe ịnụ ihe to hear so is sound is a, so the earth is rhythm universe is rhythm go onye ma ka eji akụ egwu bikos egwu na-akụ ị na-eche nje asị ebugharị egwu ebugharị ọnọdụ ebugharị egwu ebugharị ọnọdụ eji wee kpọọ ya anụ arụ anụ arụ so anụ arụ anụ nwa ọ bụ nyanwa na gravitate ọ gravitation ka a na-akpọ ya ọ na-eme gravitate so all this gravitation na-eme attract the spirit isi na asị mgbe ahụ ị ga-achị ịra nwaanyị maka ụmụazị ọ n'ebe adọ nnụ ị ga-afụ na ime gravitate before nyụọ all ime gravitate na your mind your mind will expand if your mind gravitate it will expand but ị na gravitate towards man-made law then your mind will become more and more aggressive more and more aggressive who will be tormented you because I nwere ike you think that you are tormenting people no you are tormenting yourself because the fear is within not outside nobody knows your pain only you nobody can ever ever feel your pain apart from you but ichekwa na you think that people feels your pain no that is not true nobody feels your pain only you people that's why if you tell people for example if a woman now is looking for pregnant and this woman don't have is difficult for her to be pregnant and you will see people say oh take it easy there is no problem it will better after they will go and drink but you will not drink you will not sleep you that is looking for a child will be sleepless night going everywhere looking for baby but after people tell you sorry this that this, they will go their own way and have phones but who is suffering you so as na onye ibi onye ibi onye amụ dị mma amaghị onye ibi n'afọ the pain you feel is you within you not nowhere else the fear is within you nowhere else so everything that happens in this life is within you maybe that's why them give you too much television so that you can think that this thing happen to everybody you begin to attract yourself towards always <laughs> a concentration of atom to, through media ịma ha na this media they just project it so that you can attract yourself and, and dịka iweta dcmm prison ya adịghị aba mmadụ 100 tinye mmadụ 500 n'ime or congest ye so you are just doing congestion with yourself through this media because media wasị ka a na-asị ebe a most of this media you see on facebook 99 even 120 percent is a lie this thing you see everywhere television cnn this eh, articles asị asị all of them bụ lie none of them is true none of them is truth but all this thing is your reality that is where you get your fact that is where you get your fact that is why you go towards destruction because you have been driven by this destruction you don't know so black man can never give you something reasonable yes if not nsọala is better than any any culture on earth we have best culture because our, our, our planet is named after fruit mkpụrụ osisi mkpụrụ osisi is the name of the planet in Igbo language mkpụrụ osisi ka e ji wee kpaa but nwa bekee we tell you uh, names eh, give name name nwere isi it's a capricorn what is capricorn capricorn mean nothing but Igbo will give you Igbo will give you name because astrology is about trees because if you watch ukwu oisi dey stand up and the planet the seed is up you see the seed up so it shows you that we are here looking at planets so why are you telling me something on the ground how can planet be here planet is up so it should be on top of the tree and if you see the color of that seed of that fruit then you go and check the color of the planet they are the same thing the same color so if there is any person that gives absolute of this planetary movement we are so in that language we use we have nsọ which is good or prevail or something that you should or you should not do that means we coded the behavior the eh, religion everything in the language so that our children will not say we don't, we don't understand or we don't know ice is not english is not igbo so how ka ị ga-esi akọwara nwa anyị why how can you explain ka ị ga-esi akọwara nwa anyị our children the meaning of christ what are you going to tell them that somebody came to save, save him he, he was not there he wasn't there so how can somebody save somebody who wasn't there i was not there so how can he save me how i want to know he came in jerusalem do i i nna mm, m jerusalem dị i don't know where is jerusalem so that means it was there not here so ese nso mm, ala that means there is a land and there is something that you have to avoid gịnị is ala then ala is talking about the planet itself the universe that name nwere ihe a na-akpọ ama ama is everywhere in universe ama is the universe itself because mmadụ na-asị amamihe ama bụ ihe mụrụ ihe ama bụ ihe mụrụ ihe a ama mụrụ ihe the light you see ama born light ama give birth light so in your head that means ama is everything including the land so now ama what is the rules and regulation of ama that is encoded in soala that means the character and behavior become the order of the day so very very simple to explain then nna nna anyị ha wee sị ok now if a child is born that this child that needed to be washed clean ok you say ok a ga-asụ ya asụ that is we need to clean this cloth ok osu osu that is i need ịsụ ya asụ abi ok now this system of cleanliness will be osu as a system because every child ị mụrụ amụ ị ga-asa ya asa bi nri ọ bụla ịkọpụta n'ụwa ị ga-asa ya asa bi yes so that means automatically o ruru unyu from the source yes okay osu is a system of cleanliness okay anyị edebe osu em what of ịsụsụ ya dị akwa ka ihe ga-eme ya a sị na ị ga-agba ya n'anwụ ị ga-ehit ya ehit ka ọ dịrị ahịa oke ohu ohu ohu oke a ga-ahụ ya n'ọkụ na a ga-ahụ ya n'ọkụ ka ọ dịrị ahịa oke oke anyị enwe n'osu that means a ga-asụ ya asụ na o ruru unyu nsogbu adịghị oke anyị enwe n'ohu na ọ ga-adịrị anyị adịrị ya ga-ehiti ehiti adịrị anyị ya oke anyị enwe n'osu na ohu na-abịa kwesị okwu ụmụnne ee dee na ume ọ sizi uwe ume uwe daizi ị ga-eyiri ya eyiri ngwa na osu asụ na dị akwa ohu adịrị anyị na ya ume eyiri na ya that is your characters ị hụrụ ya nwanne ya simple sụọ akwa gbaa ya n'anwụ yiri ya osu sụọ ya ohu hụọ ya ume yiri ya uwe uwe yiri eyiri ọ bụsi omume gị ome ume gị nna n'anya ọwụ destin ka a na-agbagharịrị everywhere ị ga-eyi akwa ruru unyu mba ịsụsị akwa ị ga-eme ịsụsị yiri na ahụ mba na ọ ga-akọ na akọ na you have to dry ịghọtago ịchọ ịsụ akwa gị ga-abanye na mmiri ịbanye na mmiri denu the unyu separate from the cloth the unyu separate ọ bụrụ na ịbaghị ha akwa na mmiri unyu agaghị separate from the cloth that is why iweta akpụ akpụ ahụ egwutie naanị iwere ya tinye na mmiri ọree ọ ihe aha osu na-eme itinye ya na mmiri ọree ịsụzie ya sụọ ya asụọ mgbe ahụ ị na-asụ akwa ahụ ọ na-ebe akwa ịma na akwa na-ebe akwa mgbe ahụ ị na-asụ ya chọọ ka ị sụọ ya mgbe ahụ anyị pere mpe ị nwere ike iyiri akwa mmụnụ sị gị yipie isi mba ịma ihe a ga-eme gị ọkpọ nwanne gị nke buru ibu nke toro ego gbara agba ejide e e gị naanị yipụ gị dị akwa by force ọ ndị agha and kọtụma <laughs> ọ polisi wụzi ndị agha because isi gaghị eyipụ akwa ha ruru onye abi asịsị ka asụọ ya by force na iyipụ akwa sụọ ya saa ahụ nwanne since this month ịsabaghị ahụ ahụ yipụ na iji aka gị yipụ akwa ahụ sụọ ya mmiri nsogbu adịghị ịghọtago mana ọ bụrụ na ị chọghị iyipụdị akwa sụọ ya mmiri mma gị ga-akpọta nwanne gị nke toro eto o jide gị naanị eyipụta gị dị akwa sụọ ya mmiri by force those ones are law enforcement agencies because you refuse to remove your cloth and sala ya mmiri dry ya then eme gị by force yipụ gị dị akwa ọ ya bụzi na osu nke a force ọ wụzi force expel ịghọtago ọ wụzi clean ọ expel then o huzi wuzi nke achụpụghị ite ezigbo ahụfụ ọwụsị nke dry ga dry nọ ịtazi ahụfụ ịfụ one word mean two things at the same time so ọwụ na ijiri aka gị mee nsọ ala agaghị achụpụ gị n'ala eze ịfụ Adam na Eve enyere ya paradise nyesi ya everything niile asị ya eripere nka ọkachie ntị rie ya eme ya spell from paradise ịghọtago so afụfụ onye na-ata today is because you rejected this information that's why they gave you to uh, slavery unu na-akpọ n'oyibo ịghọtago bikos n'ọnụ igbo nwe ihe na-akpọ slavery n'ọnụ igbo ịghọtago ohu a na-agba n'ọnụ igbo bụ nke a na-eme iji gbasịa bụ onye ọgaghị gaghị eduo gị ịghọtago onye nwa bụ ihe a na-asị gị jee jee abụ na asụsụ ya dị akwa eje dara ya ọ draya aya ahụ ị na-eji ime bụ mgbe ahụ ijere gbaa ahụ emesịa ọ gaghị eduo gị iwe ozi uwe mgbe ahụ ọgaghị duziri gị o wee ne gị onye na gị uwe iyiri ne uyiri na uwe mgbe ahụ iyizi uwe ahazi ịba na ọga ịwụrụ na nọrịzi ọfụma so all those things will natural way of life ndị mmadụ apụta asị ọsị ọsị arụsị asịghị ya ọsị ekwentị asịghị ya because why ha tagịrị the gods planet planetary gods then target evil so that ha enweghị ike deceive all target of deceit because ha mana atag ha anadazi those arụsị aha evil then everything oh, Igbo governs by priest ọkụnma Igbo is governed by priesthood so once dey tag because priesthood is included arụsị because yes because mana ihe na-egbu ndebe anyị today they want to use korokoro to do their culture you cannot do your culture korokoro the only way you fall today to today to tomorrow because you want to make korokoro culture i go to church today tomorrow ịwa ọjị nwanne echi ịgba nkwụ nwanne nke ọzọ ime nka isi na arụsị bụ for mana ị chọrọ omenala Igbo with Christ inside na look at iberibe confusion everywhere which kind omenala igbo you want to do with christ and judaism anyị anyị wee omenala torah anyị wee omenala judaism anyị wee omenala christianity na ị nwere mental disorder yes because ịma na this that culture controls your mind controls your mentality when you begin to inflict different different virus inside your brain you become mental ill because the mind is all the mind na-arụ everything if you that contradict the mind inwe Nsowu inwe nsogbu simple ọ bụrụ because na a na-ekwe ihe m na-agwa gị bụ life ihe ga-eme gị that will happen to you if you contradict your mind with different nonsense inwebe problem of mind simple as that eh, ah, why na-eti jizọs a ga-ahapụ jizọs na omenala igbo ime ha na omena every information inside omena nwere ihe representri ka ebe a ga-etinye dị jizọs ka ebe a ga-etinye yawe yawe inside this omenala igbo kedu ebe yawe ga-anọ every gods of the land is name of planet each gods of our land represent a planetary movement so where are we going to add this yawe and jesus inside where? ke nke a ga-ewepụrụ place i get it because iche na datin jos no god is just one one thing somewhere no it's because each one of them is a force different with one assignment every one of them nwere assignment each one of them because if you bring a car if you remove gear the car won't be complete if you remove fuel the car won't be complete if you remove brake the car won't be complete if you remove throttle the car won't be complete if you remove tire the car won't be complete so these things now because this Yahweh and Jesus is not in omenala Igbo if we add them ka ihe a ga-replace say that means the essence or is incomplete yes because this your mind is a system running system that omenala Igbo is a system running that is the only reason why your mind is unstable because you have conflicted and contradicted the mind with nonsense information that why you remain unstable you remain jagajaga ị na-ebigharị aka na-ebigharị aka na-ebigharị aka because isoro otu line ị ezi ụzọ ebe isi that is why ị gbarasị ebe a taa echi onye ọzọ ga-abịakwa asị gị ebe a isorokweghị ya onye nke ọzọ bịakwa nwanne echi ọsị gị ebe isorokweghị ya a na-awụgharị no basis no foundation nothing no base no foundation no identity only african people don have identity but they claim africa is the mother earth how come you don have identity how come you don have identity if africa is the mother earth shameless people how come you don have identity you begin to look for identity everywhere in the world tomorrow you are from america nwanne echi you from australia australia nwanne nke ọzọ you are from here and here people who were created yesterday now become your senior nwa bekee is powerful because of the information they got from your ancestors and those information you are afraid of you are ready to go to war you cannot even go to your village and confront ordinary wave ordinary wave in your village you are afraid but you want to go to war and challenge world power ndara <laughs> eh? yeah hitman but you believe that, somebody ga-agwọrọ gị echi you, say you are strong but you believe so ọda is more stronger than you be behind <laughs> you nna nna ma amụ nchọt so ọda ito to ifilihi oh, na ịrụta ezigbo ihe na nwere ike iji aka gị rụọ something na defend gị iwe believe one enwere invisible ọda that can defend you no you ịdịghị capable to build something that will defend you no but automatically invisible odeshi will protect you nna nwanne <laughs> ikwuru ihe arụ ụmụ nso ya eh? ụdị aka m ga-aja gị n'anya o doro m anya na ị mara ihe na-akọ eh? so something invisible eh? ga-edefend gị but ị nweghị ike iji aka gị mana ndị ahụ nwa bekee ahụ ụnụ na-asọ asọ na na-asọ asọ ọ ka ha ji nwa bekee ji aka ya rụọ ngwa ọgụ nke na-edefendị na-edefe edefendị ma nke na-agba agba nwa bekee ji aka ya rụọ ngwa ọgụ na-edefendị edefendị ma nke na-agba agba ndị nwa na onwe gị a na-achọ invisible odechi o doro gị anya nwaanyị nwa bekee ji emewe ọfụma ị naghị emewe ọfụma do you see because nwa bekee belivru na ọ dị capable of protecting himself yes because that thing ị na-atụ ụjọ dị powerful ịma ha n'ọwụ to get close to it and take it because all the all the powerful go and take it yes ịmakwa ihe this thing is powerful then you take it because if you take it you become powerful because like them what the wee sị they have eaten the fruit and they have become powerful like us if you take that thing the powerful you become powerful if you don't take what is powerful you become powerless It's as simple as that. Common sense. If you don't have what is powerful, you are powerless. Opposite of good is bad, and once you are powerless, you become evil. Opposite of good is bad. Good is powerful, bad is powerless. So don't think that powerful is evil. No, evil is not powerful. Evil is useless. Mmadụ iberibe onye iberibe bụ evil. You are powerless. That's why you are evil. Goodness is goal gold is powerful it does not matter how you make the powerful appear because every onye nkịtị we always think that na mission is evil his mission is not evil mission is not evil that's why they call it missionary that's why you call it missionary no no okay now for example ị gaa n'ụlọ ọgwụ nwa gị ahụ adịghị nwa gị iburu ya gaa ụlọọgwụ ruo n'ụlọ ee eh, dọkịta asị gị na na ya agaghị etighị eti gị na ha enweghị chansị ebe a and na-anya da place onweghị ha na-eme ha nọ na-aṅụ kafe ọ gị na chansị adịrị ebe a nwa gị na achị ịnwụ anwụ ka ihe ị ga-eme kedu ihe iburu nwa gị jee ụlọ ọgwụ ruo ebe ahụ dọkịta sị gị na chansị adịrọ and ị nere anya chansị dị ha na-aṅụ kafe enwere ihe ha na-eme ọ sị na chansị adịghị andị nwa gị na-achọ ịnwụ anwụ kedu ihe ị ga-eme andị iji egbe na akpa ọnwụ na ejighị egbe chef jechọ ibi ebe andị were egbe bịa die this man will take your child and treat your child and your child will save kedu ihe ị ga-eme so ọwa ọwịvụ datin ọịvụ ka ọ bụ ọ bụrụ ịvụ onye nwere ihe ọ na-eme and ọsọ gaghị etriti nwa gị ọsọ gaghị etriti nwa gị and iji egbe and ọ bụrụ na ị nweghị egbe sef ije chọta chọta and ụlọ ọgwụ dị ebe that is what ndị Africa na-ebere akwa as conquest ọ ihe ndị Africa na-ebere akwa ị nwere mineral na your land nwa bekee si ya chọrọ dis minerals isi mba and nwere ihe ji eme nwa bekee nwere ihe ọ nwere na ụdị land o ha dị ka that sickness ha dị ka that sick child seeking for ịma ihe ha mere ha je weta egbe nara gị by force so it's called mission and for them to maintain that ị gara na the same condition ha werezie missionary <laughs> wee gwagharịa aka mission plus missionary so missionary emezie gị cool dad ọ na-abịa ọzọ Jesus is coming back soon Jesus is coming back soon wait so ị ga na-ekpezi na Jesus is coming back soon ha na-emegodi now so before ị marazi ihe na-emenụ it's too late you cannot get close to them anymore ha hapụzie gị nsogbu adị you can go nke <laughs> ihe ị ga-emezi na nothing enweghịzi ihe ị ga-eme yes because ha agbafere na agbafegharịcha gbafa ihe anọ one day pope apụtasị gị na Jesus is not coming anymore iwu ihe pope ga-abịa one day sị gị Jesus is not more coming because they have ha finish go their work they have done with their work go confused already they have created you as a confused man so onwe for now even the ịdịka elephant ekere eriri otosi ya hapụzi ya tọpụ ya dị eriri so now iji eriri ejighị gị nobody is holding you but you don't have direction anymore ị nweghịzi nne ị nweghịzi nna ị nweghịzi nne ị nweghịzi nna so ihe ịnọzi bụ na middle of nowhere so nwa bekee don't need to control you anymore you can, you can lead yourself to destruction now because anybody ọbụla pụtara from within yourself you will kill him onye ọbụla pụtara to save you now ọ dị ka onye mmiri na-eri onye ọbụla ruru ya nso bụ the enemy onye ọbụla ruru ya nso will die with him onye mmiri na-eri iruo ya nso gịnị ya anwụọ so onye ọbụla pụtara to save ndị isi ojii now igbo be their enemy simple ịghọtago is as simple as that because ha build they have build the mind the unstable they want so the case is gone ọnwụ ngwa ga-anọzi na protect pope ga-abịa echi si gị na enweghị jizọs ndị isi ojii ga-asị na pope na-apụ ara ndị isi ojii ga-asị na pope na-apụ mana ọ dị pope pope bịakwara nyekwa gị the kraịst all of a sudden the same pope ka esi ọmahazi jizọs ha ga-agwa gị that's why they gave you in the bible there will be revelation revelation will come and they will come and tell you the revelation but you will be the one reject the revelation na watchkwa just watch and see mgbe revelation ga-abịa ọnwụ ngụnwa ga-asị na ha na-asị asị but them they told you everything ọnwụ na mmadụ gwa gị bịa na sị gị na ya ga-egbu gị ịnọdụ ebe ahụ gbuo ụta adịghị ọrịa ọ ndị Igbo si gị na osisi ka a a ga-egbu ọkwụrụ nwa bekee gwara gị Baịbụl ahụ from A to Z ọ gwara gị ihe ọ ga-eme ọ gwara gị everything in the bible what I will do to you ọ gwara gị ihe ọ ga-eme na dị akwụkwọ gwachaa gị everything sị gị na at the end of the day revelation will come and you will know the truth and you will not take it and onye ọbụla bere save you will kill the person ọ gwara gị de that mmesia gị ihe you can never know your left to your right yes they told you but you naghị afụ ụzọ that's why you become victim because you don see ihe a m gwara gị na mbido once you know the law of nature you can navigate the law of man if you don't know law of nature you become victim to the law of man it's as simple as that so olesi ma ya emere nsọ and ọkwana sọ ndị agha mere nsọ ala nwanne onye ọkwana mmadụ biko ihe ọkwana mmadụ biko because ihe abụọ bụ ndị na-agbara nwa nobody will die with you nobody will go anywhere with you nobody will ascend with you nobody will descend with you ya ka eji wee nwee igbo at the first place ịghọtago ndị kwere n'ihe otu kwuru if you stand on this way you go ndị igbo ji wesị gị igwe bụ ike ịghọtago so onye ọbụla sị na ya achọghọ nwanne rapụ ya don't force anybody don't even preach to anybody tell them what we are about to do ihe anyị na-achọ ime ihe anyị chọrọ ime anyị bụ ndị igbo ka anyị si ebi ndụ ka anyị si akpọkwu onye kere ụwa ka anyị si akpọkwu chukwu ka anyị si akpọkwu chineke ka anyị si akpọkwu dị ọha ihe niile a niile ọ bụ ya wụ ndụ ahụ anyị na-ebi maka na the only way ị ga-esi wee communicate to ama is through your character ịghọtago omume gị omume gị ka ị ga-eji wee communicate ọ bụrụ about jos ị gaa na one building nọdebe na akụghị no ịghọtago so that is the game oles ma anyị chọọ onye ọ dịara ya isi bicos ihe wọchị anyị gara afụ na 12 hours ka o tekiri sun to pass up take another 12 hours to pass down in 24 hours only decision you make decision can change everything oh, nothing is difficult in this life and everything is difficult nothing is difficult and everything is difficult the only thing difficult is the mind to make a decision sọsọ ihe fere ahụ n'ụwa the mind to take a decision that is the strongest once you take it you are free because your freedom lies in your hand not in country your freedom bụ n'aka gị ka ọ dị not anywhere until you take a decision as a man you are not man you are not man because mmadụ agaghị adị mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ onweghị ebe ọ na-eme it does not happen anywhere onweghị ebe ọ na-eme ọwụ na ndị Igbo ga-adị powerful ọwụ nsọ ala Igbo ọwụ nsọ ala Igbo because nna gị dị powerful and ime nsọ ala they will come inside you to live back them, them become the reincarnate as you powerful is back ifunugo onye nara akụ nna ya n'iyi nna ya na-adefend unugo onye nna ya na-edifendị nwatakịrị na-eme isi ike nara akụ nna ya n'iyi ebe ka ọ na-eme let us use natural law to judge, justify the life we live ka anyị use one natural law to justify onye ọbụla jụrụ nna ya nna ya ga-ajụ ya ịghọtago so because ikperechi ikperechi dịka mmadụ ịkpọ nna ya ịghọtago nwanne nwa obere nwa nwa obere nwa n'anya obere nwa ihe ọbụla na-eme ya ọkwa kpọọ nne na nna ya nwa obere nwa ihe mee ya ọkpọ nne na nna ya so it's like you and chi is the same thing ịghọtago so onye onye ahụ onye ihe na-eme ọkpọwagodo onye na-eyi ihe nwanne onye ahụ agaghị ajọ ya ịghọtago onye ahụ agaghị azụ ya so ọnwụ na ihe na-eme gị ịkpọ nne na nna gị the same simple simple enwere ihe na-eme gị kpọọ nne na nna gị ha ga-abịa they will answer you always bata nke anụ na esi onye debe ebe ma osie mgbe ọ bụla esi esi na nna gị osi esi bịa <laughs> eh? nna gị osi esi bịa kpọọ nna gị kpọkuo nna gị so ị na-ekwu ude aha nna gị ị na-ekwu abịa ma nna gị ị na-ekwu ọha nna gị ị na-ekwu ama nna gị ọ kwesịrị ịwụ nna gị so ịkpọọ nechọ ịkpọọ nne gị ịkpọọ nechọ ịkpọọ nne gị ịkpọọ nechọ ịkpọọ nne gị ọkwa ya bụ ala ahụ ọ bụ nechọ bụ ala ahụ how can you be in ala ị na-akpọzi mmeri ala ga-asị gị nwanne ọgwa ara nke m ka ị ga-aṅụ bikos ndị nile ahụ na-eri n'ala ahụ bụ ara ara ka ị na-aṅụ datịrị awụzie na imeghe ije kpọọ mmeri ọkụ ọ gara ịghọtago ọwụzie m ara to ara <laughs> ọwụzi ha ara nọ arazi madness ịfụ na nkwa ọhụrụ ọdịsentịn ka ha bụ ara na ara mmadụ ịpụ ara na mmadụ ịṅụ ara ọ ọdịsentịn so ara ahụ ọ na-enye gị ofu ahụ ọ na-enye gị andị mbọsị ọbụla ị kpọwara mmeri ọkọ gara agụụ agụụ agụụ ezigbo agụụ ị ga-eme anịbara gaghị akọtanwu nri what is happening to us tell me anyị nwere most fertile land in the whole world anyị akọpụtanwu nri anyị riri nwanne this is madness ara anyị nwere the best weather anyị nwere nri nwanne ọ bụ ha ara so from ara tụara mana ị na-agwa ndị be anyị datị na-eche na ị na-egwu egwu nwanne anaghị m egwu egwu eji m si gị ọsọ n'ihe m na-ekwu I mean it eminiri m ihe m na-ekwu very very well ọnwụ na ya emeghị nsọ ala nwanne aga m eme ị naghị eme hapụ because agbụrụ ana m ekwuza mụ nwa na onwe m bụ onye nsọ ala enweghị ihe na-ewepụ ya every of my seed wee bi nsọ ala n'ụwa ma n'eluigwe anyị rikwe n'igwe ya bikos ka ọ dị ebe ka ọ dị n'eluigwe anyị nọdị nsọ ebe anyị nọdị nsọ n'eluigwe nwanne ebelive m na dis good or evil or powerful or not powerful ebelive m what the creator believe ịghọtago creation and destruction ịghọtago input and output above and below right and left ịghọtago so that thing god do for creation ọ bụ ihe m belivere n'ime ya ọ bụrụ abatụ ụmụ ihe ụmụazị ma ọ ịmara ihe dị mma emene ya ịghọtago bikọsụ ihe na-adịghị mma bụ ihe gburu ihe dị mma ịghọta n'ime obi gị ọkwa ha na outside bikọsụ ọ bụ ihe adịghị mma n'ime gị gburu ihe dị mma n'ime gị so ọ bụrụ na ịdị mma igbuo ihe adịghị mma n'ime gị den igbuo ihe adịghị mma n'ime gị ihe dị mma na-akpa iro emegha gị ọbịakpọrọ gị ka odibo ọkpọrọ gị ka bọyị debe gị ịgbasịara akpọ ya oduo gị ụlọ ya bụ simple life so ọ na ịdịrị mma kpụrụ onye nsọ ala dati ama ga-abịa n'ime gị bịa ịgbasịara ya bọyị ịgbasịara ya oduo gị ụlọ enweghị ike enweghị ike nwere ike idestroy nwe ama it's impossible ọwụ na ndị Igbo ji ama ama amamihe ama akwụkwọ ịma okwute wee mee chukwu that means enwere ihe ndị afụrụ ị na-afụ enwere ihe a na-afụ ị na-afụrụ enwere ihe a na because nwa bekee bịaziri gị si gị oh, chukwu chukwu wu ted chukwu wu ted chukwu ted chineke ụfọdụ ka ihe ama ha ji wee gụpụ the first and second because ha ama ị gaghị anọkọtasị n'etiti anaghị eti n'etiti arụ ụlọ ụlọ na a na-ebido n'isi rụrụ ụlọ wa foundation do pila wee rụba ụlọ ha bịazie na onye gị in the middle how can you be in the middle of somewhere that means it's an illusion fantasy ịghọtara that is why enweghị na-eme eme na-aga aga ọ gaghị agakwana because enwere na ebe ị na-eje na onye na-enweghị ebe ọ na-eje enwe ebe ọ na-agarụ so ọ bụghị about chukwu because nwa bekee na-agwa unu sef ha na-aghọgho na aghọgho nwa bekee is tricking you nwa bekee ha ma they know what is god ha ma ihe but you don't know what is god nwa bekee know what is god but you don't know that's why they, they, are, they are not afraid to build television and this thing because they know how it works ọ na nwa bekee amaghị what is god nwa bekee cannot build telephone ọ na china amaghị ihe bụ god china agaghị arụnwu telephone ọnwụ na india na amaghị ihe bụ god india agaghị arụnwu telefon so africa amaghị ihe bụ god that's why ha arụnwu telefon they don't know because it's wave it's wave sound sound anụ anụ your body anụ arụ anụ na-arụ ọrụ anụ is working that means ihe ọ na-ekwu bụ na the energy that is corrupt energy the underground that needed to be refined to put back to the source where they came from so nwere ihe dị iche gị na above ihe dị iche na ya na your weight di much you are congested and for you ị nwere only option congested go through fire and go back or you stay here pass through fire and go back or you stay here you nweghị any option because there is nothing outside universe enweghị outside Eh, hear ihe outside that is why if they tell you lies about religion you get addicted to it because it's in your heart already you are part of it the problem is you have been misdirected so don hear ịbakwana ebe asị m chukwu ono chukwu no ọbụrụ ebe eh, argument argument abụrụ ọwụ chukwu ono chukwu the argument is you don't know what is god you don't know who is god and you don't know where it is ịmara ihe ọ bụ that is the argument ị mara ihe ọ bụ because of because of your ị na worship you na worship gịnị you don't know what is God so how can you worship what you don't know that means you are deceiving yourself that because the argument will be God God God God in God name this God that God, God. do you know the concept of God you don't know that is the case the argument should be Africa ọyọma ihe bụ Chukwu so if we know what is god why are we afraid of uh, forces is it not the same letter dem used to go, go to google and google I, I, african gods is it not god that one they give you in the church is it not god so what is the difference african god you see their manifestation because it's wave this english god did you see the manifestation no that means it's fake if you see manifestation of african gods that means it is real if you don't see the manifestation of western god that means it's not real common sense is not common use your own sense this god in nwa bekee christianity have you seen it have you seen it no go to africa i will show you i will show you god you will see yourself go to africa i will show you god you see i will show you the planetary movement in africa you see them so who is talking truth here but then tell you automatic god is evil how can automatic god be evil how can god be evil i want to know fire how can fire be evil but tie ya aka n'ime gị ọkụ na everything them build in the west is built through electricity but dem told you that god is on the sky but light light god is light abi electricity what is it enwere ihe ga ga-arụnwu that electricity can you do anything without electricity the answer is no so africa don have electricity ka anyị ga-esi eme expect na anyị ga-esi arụ gịnị ka anyị ga-arụzi if we don have electricity what are we going that means we don't know god It's as simple as that simple as abcd we don't know what god is unless we go to nsọala then we can know what God is because God is living in nsọala this is where he live anyị chọrọ ime ihe dịka ụmụaka ibe anyị we want to do something our children will be proud of simple anyị chọrọ we want to be Africa of greatness not Africa of laughing stock worship worship worship worship what why are you so proud of worship and you don't nothing to show about your worship nothing if if these people are worshiping and everything is okay they are not crying they are not seeking for food they are not seeking for help nsogbu adịrọ but after you worship you, your worship is complain your worship is you wake up in the morning complain and add for food you wake up in the afternoon and complain and ask for food so you are begging not worshiping you are begging not worshiping stop saying you worshiping because you are begging every time beg every is so seed so seed so this year will be your year of prosperity this year will be your year of this this year will be your year of this go to church you see every time this year will be this year will be christmas is coming they will buy, begin to buy christmas gift christmas holiday aga ga-esi eh, right celebration celebration they want prosperity see prosperity new year will come this year will be the big year a na-achụ afọ achụzi afọ so we send back afọ that afọ gara aga we send them away because they are not good we are looking for afọ na-abịa abịa coming year so we will look for coming year coming year will be better that coming year will come and pass nothing will be better that coming year will come and pass and nothing will be good they will look for the other year next year again all of them is hoping for next year to be better all of them is looking for next year to be okay that is the highest madness that is what they sold them in christianity madness highest madness expecting what you do nwanne tụọ ahịa na china na-eche mgbe ahịa ị nwere ahịa ịtụrụ from china no then why are you going to wolf Ịtụrụ ahịa mba gịnị ka ị na-eme na wolf nke onye ka ị ga-eburu na wolf enweghị ahịa ịtụrụ mana ị na-eche next year things will be okay god is a wonderful god god is a wonderful god god is this god is that god can do everything oh i only believe in god god is this everything he knows everything he can do everything who is satan who is satan he know everything and can do everything who is satan na ndị be anaghị eche uche he is everything he can do everything why adịghị he is everything he can do everything who is satan to you that is what i'm asking that is why we are not progressing because truth we run away from it unless we hear truth and use truth to think use truth as a foundation of thought unless we use truth as a basis of thought cheje echiche echiche echiche butinye n'eziokwu n'ime mmụọ na eziokwu n'ime mmụọ na eziokwu anyị agaghị afụ ndụ anya agaghị afọ ihe ọma kedu ka mmadụ ga-esi anọkata nọkata sị gị god knows everything god can do this god can do that inside your mind you know that nothing is working for you inside your mind you know that your family nothing is moving and you have waited for 35 years you have waited for 40 years you have waited for 50 years and you are passing your old age and you still waiting that it will be better this your imaginary god will come one day and do surprise christmas is here your mother will be expecting some money from you to go and buy goat buy food to celebrate image imaginary image of nwoke ocha that hold them in captive in their mind that nwoke ocha then use as an image to capture their mind spiritual mind you will take money from you and go and celebrate them not knowing that na after you do something the result is either good or bad because everything you do have result but the result here is good or bad this your celebration ever since you were born what is outcome after you do that celebration the next year will be worst after you celebrate this birth of christ so quote unquote the next year will be worst easter is coming you do the easter opepia you make it worst after that one another one look at just look at our environment look at our children look at everything about our life pathetic and the only people worshiping foreign god is us so why is this difficult for us to understand that the foundation of our sufferings and, and this pathetic and pillages is come, come from this worship of man-made god why don't we understand this thing? nwa bekee use language as logo because you don't understand they call god but they logo they mean logo they mean logo they mean logo not man is logo imaginary inside their heart is not true it's, that's why you call image inside you there is two there is i and me which is mu na onwem mu na onwem onwe is the image that gave you as god onwe gị onwe is image Umu ibe Umu ibe is so pathetic that you have sold yourself your ilego onwe gị onwe gị is your image nwanne look at the mirror and see your image not that man in the image you hang on your wall onwe gị is your image onwe gị aha nyanwa bụ onye osiara nyanwa bụ onye akaebe gị he will bear you witness onye akaebe gị bụ onwe gị gị nwa na onwe gị bụzi mụ onwe m mụ nwa mụ nwa mụ mụ enwuyu mmụọ gị mmụọ gị these things are there to testify against you in the law court mụ mmụọ gị mụnwa mụọ mụ mụnwa mụọ mụ na onwe mụ onwe mụ onwe m my image these two witness are there you are the third person why did you have zi onwe gị look at the mirror and see the image that's why they tell you God is logo is logo logo is what you have your inside that's why they give you external logo external image that's why Islam don have image in their worship you see Islam don have image so that is why they gave you the image because they came and they saw and they conquer but you don't understand god is logo is image image is in your mind so look at the mirror and see the image of god yahe ahụ na wall that thing you hang on the wall is the fundamental downfall of you because that is not your image then that is not god that is idol then your mind become rebel your mind begin to rebel against you that is your mind begin rebellious against you so that your suffering and everything is rebellious of your mind the anger inside the, your mind that is what you project as character the anger inside you is what you project as character because you were something nna mmadụ bụrụgodi mmọnwụ that is why we have different masquerade ke ya masquerade mmadụ ikpu mask na-abụrụ ya put something that is not you that is masquerade that is mmọnwụ ji anyị tiri na wọl isi mmọnwụ seke ka mmọnwụ si akpa agwa mmọnwụ na-eji mma na-apịa ndị mmadụ ụtarị ọ na-eme ara ara you see so you wear image that is not your image your character become not your character your character become not your character simple you wear something you wear cloth that it does not fit you who that cap fit let them wear it osede throw the corn e throw the corn osede kolefa osede kolefa osede kokoko kokoko you see some we hate you pretend they love you now but behind you they try to eliminate you lord you see so that is what is happening n'ụmụ ibe onwe gị na mmụọ gị they are not happy because you betray them you betray them you betray them you see na because the bible god is the same bible god of judaism because it's the same bible they use if you like call it Elohim if you like you call it yahweh the same bible they use don't you know old testament and new testament they are one so christ is from israel question one here is it not the same christ christianity worship is that not the same christ do we have two christ go to new testament go to matthew go to luke eh, you will see the tribe of jesus christ come from israel and this that this that go to matthew see go to luke matthew mark john you see the same christ so the family of david so nwere ihe dị iche judaism and christianity no is just about make middle east their own as well so ọ bụ ofu ihe ka ha so ụlọ ebukọ na ihe eru nso na be onye ọbụla kwuru datin bi ebe nọ azụ aka pịa bikos ịghọtara ihe a na-akọ nna gị mmadụ anaghị ebu nna ya ụzọ amụ dị ọkpara iche na anyị na ụlọ asị sef iche na anyị gị asị wee na-agwa gị ihe na-agwa gị ebe iche na anyị gị asị wee na-agwa gị ihe anyị na-agwa gị onwe ha gị na anyị gị n'anya ọwụ nzọpụta ịzọpụta mmadụ akwụkwọ ha pụta na-emeta no ibe ibe ihi nwa ya ezigbo aka ntị ịmụọ ya otu a mụọ ya otu a osite apụọ ya n'anya ara apụọ ya nna anyị ndị sabat ji agwọ mmadụ ara ewegwa sabat ebe a na-agwọ ara sabat were okoboko koboko kacha <laughs> agwọ ara ije sanat ka agwọ gị ara nwanne ka obooko ka ha ji agwọ ara so ichekwa na anyị ga-abịa ka anyị masaji gị na ayọ gị biko pụta nwanne mba ụra deti slap so anyị ga-eji okwu ma gị deti slap ịghọtago so ka ịghọta ihe a na-eme nwanne ụwa anụnwa ịfụrụ oh shit ndị afrịka aghọtaghị enweghị ihe anyị na-enwe ha enweghị ihe anyị na-enwe ha maka ịpụ bikos nwanne i nwere ihe niile that's why the lab na ha gị brain you have because imagine everything ha with your brain can you imagine ka ebe China ga-esi eweta ngwa agha ka ebe Europe ga-esi eweta ngwa agha ka ebe America ga-esi eweta ngwa agha nowhere ya so if your brain a sị na ndị nwere ike amaghị ana ana ndị eziokwu naturally ndị nwere ike amaghị ana ọwụ na naturally anyị nwere ụbụrụ isi with our natural resources nwanne anyị nwere ike banye na anyị ga-ejego n'ọnwa the only people can make it to moon can be Africa the only people that will make the journey to moon is Africa nobody else nobody can get to moon only Africa because the color matters the color but only people that can go to sun is Africa because Africa absorbs sun simple nwa bekee will not make it to sun nwa bekee will not make it to moon only people that can make to to moon is a black people nobody else and to sun as any planet at all outside here because we possess the cells we possess the cells that can go there nobody else nobody else scientifically only black people can go to other planets because we are connected by gene genetic we are genetically connected because anyị nwe nwa ala we owns the planet before we begin to give birth to every other people so the only thing that ha napụrụ gị brain then took away your brain because they know if you have brain there will be problem ha ga-enwe if you have brain there will be a problem that is why you are wondering because onye na-enweghị brain is a wanderer is onye ara madman is a wonderer that's why you are wondering and you are wonder you are not mad onwe ndara bụ onye ara so ke ihe mere gị na ịbụrụ onye ara iche na ịnaghị because you don't eat in dustbin you don't eat in dustbin somebody in Europe seeking asylum eh, and giving him um, um, um, card to eat food free, is it not madness ọkwa ndị ara ka na-enye kaadị eji eri nri eh? seeking asylum ọ mmadụ ga-apụta na from western country ọ sị you don't have father you don't have mother you don't have anything but you have mother you have father you have brothers <laughs> osi ya enweghị ya enweghị enweghị anybody nobody you don't have anything then they give you free food then give gị na ndị ara na-erikọ ndị ebe ụnụ na-eri ndị ara eju mad people full everywhere eh? and they are giving you food with mad, you use the same spoon with mad people to eat food it, is see this, this sit down with mad people eating food in, a in, in, in, in, in, in red cross where mad people eat are you not mad person nna nwanne si mmadụ kwuo n'eziokwu here na let us say the truth if you are in western world go and cross check go and do your own verify verification do your own research you come you say you don't have father you don't have mother and then give you food free food give you free food transport then keep you in a camp there they keep mad people in a camp and you tell me and we are not mad eh? and the people are ready to sell everything they have in that country sell everything to come here to be aduro asylum seeker stay in a camp camp camp in a camp and then left their father's mansion father's mansion to come and stay in a camp where they give them free food and free transport ticket and you tell me we are not money ị na-asị m na ya adịsị adịsị anyị mma onye si onye if you say that we are right we are normal maybe you are safe you safe your head self is not correct as well we are mad we need psychological master we need cure we need cure of this madness we must cure this madness because this is not normal our land we despise our land we are afraid of our land we are afraid of our shadow onwe anyị onwe gị is your shadow your image you are afraid of your image you cannot look your face in a mirror and say this is me what do i lack what do i need where do i go who do i follow what do i do look at the mirror and tell yourself ask yourself question and give yourself the answer we don't know who to follow we don't know what to do we don't know to where to go we don't even know where we are coming from and we don't know where we are going we just wondering about wondering just a wonder that is why they give you tenderness as a desire and you absorb by it because you don't have where you're going just a little bit tenderness you fall because of what you don't have direction the foundation is in soil unless you cook to this foundation my brothers and my sisters there is no other alternative you know see because if you want to climb any place you must hold something to climb must use something to climb either rope either ladder you must use something to climb you cannot just climb you know, on imaginary climb just your imagination you've been nke ahụ nrọ ka ị na you are just this dreaming dreaming unless we climb with something there is no way no way ụmụ ibe no way we have one way to go the only way is in ala and only that way can lead us to the mighty for me africa is not a continent africa is not a country africa is a people and that people i believe i respect the law I respect the law ana m akwanyere iwu ugwu iwu ọsọkwa anya bụrụ ọsọkwa ya bụrụ the worst law on this earth I must respect it because the worst law is the one that will affect you much because it's not normal that one will affect you well well because it's not normal the normal law will not affect you so that one you say is not good you have to be very careful about it you have to be very careful about the law you say is not good because that one will ọ ga-egosi gị ihe because it's not normal onye na-amara ihe ịma ha na onye agha na-amaghị ewu denja don't you know but our people will see law that is not good they will go and challenge it and he say is not good and you challenge it who is foolish onye bụ onye iberibe is na something adịghị mma and you go and challenge it, what is not good na what type of nonsense is that eh? Is na something adịrọ mma and you go and challenge it nwanne the only way to ihe na-adịghị mma isi ọ dịghị mma kwa ya unless you isiri ike karịa ihe ahụ na-adịghị mma then you can change it ọwụ na isighị ike karịa ya ọ gaghị change because it's not possible nwanne is imaginary is religious mind it will not ọwụ na isiri ike mmadụ ị na-aga na streeti fụ ka mmadụ na-eti mmadụ ihe onye ahụ na-eti ihe ọ karịrị ya ọnwụ na ị nweghị ike itigbu nwa onye ahụ ị ga-eje ebe ahụ ije zọpụta onye ahụ itinye iru ebe ahụ ọkụrụ gị tinye nwanne itinye isi ebe ahụ ọkụrụ gị na onye ahụ ọ na akpa ihe tinye so ọnwụ na ị ga-etigbu nwa onye ahụ na-eti mmadụ ihe iru ebe ahụ ịniwo ya aka nwoke m ka ihe na-etiri onye ahụ ihe ome ya aka ntị gbatuo jidie naanị nwanne ọ na ọ bụghị iruo di ya plesi ụdị ọkpọda ama ga-akụ gị nwere ike ọkụ ọgịzefe nwụọ ịghọtago ịjụwazi onwe gị kedu ihe mere gị iji wee jebe igbo ọgụ the first place ịghọtara so onye gwabụ ihe a na-ekwu maka ya iwu ọbụla nọ n'ụwa nwanne kwanyere ya ugwu ọ bụrụ na ị chọghị ya mara ka ị ga-esi akụsa ya mana ka ị ga-esi akụsa ya bụ ị ga-enwetarịrị ụbụrụ karịrị nke ahụ ụbụrụ karịrị nke ahụ nke ahụ ọ bụrụ na enwetaghị nwetaghị ya don't ever near there ụdị ịba a ga-agwọ gị ụdị ibe a ga-agwọ gị you regret your life so ọ ka mma na ijiri kpaa nkata kedu ka and ha nirigweghị ịma nkata anụghị ị ga-akpa ha nwa anwa amarị ya ha ruo gị nso ha agwaghị ihe ndị mmụọ ji ntị oke eme nọ na ịkpa dị nkata ha agaghị ama dị na-akpa nkata so ọ ga-adị ha ka otu na-efe ofu mbọsị ofu mbọsị ịda aka ịda aka ọnwa pịa bifọ mmadụ amara ihe na-eme iburu na dimkpa gbaa ya n'ala ozugbo ozugbo were aja fọjuo ya ọnụ otu a ka esi anụ ọgụ mgbe ndị ochie mgbe ndị ochie bụ onye ọbụla mara ga-etigbu gị maka anyị si anụ ọgụ ya isi na azụ pum makpụrụ ya ozugbo tinye narị gba were aja fọbụ ya n'ọrụ igwe gị isi wee fekọta onwe gị ozugbo gị na ọsọ a na-eme ịghọtago bikos onye ahụ ọma kpara gị aka ọkpa kpara gị aka ọnwa ahụ asị ebe ahụ ite kpara gị aka ọgwụọ gị ezigbo ịba so imbụrụ ha na akwa ya n'ala pịa gị na ife aja n'ọnụ ozugbo ifapị that is only way esi etigbu onye ka gị ike ọgwụkwarọ nke ịpụtara nke ịpụta ụtọ anọ ịpụtara abịa aka n'ọnụ ịdụwa ya aka n'ọnụ mana o jide gị o were gị gba katapọtụ o jide gị o were gị gba katapọtụ so atụọrọ ọmara ọmara atụọrọ ofe ka ofenye isi n'ọhịa ọwụ ka bụrụ ilu so ụmụ ibe ka ntị ekwu dịka ntị ekwu na anyị nwawo ndị nsọ ala igbo na-enweghịzi anyị eche ozugbo 25th of this month anyị na-eme igbo de. igbo day igbo day ihe a bụ 12th month of nwa bekee ọwụ ndị igbo 10th month 10th because of your december because na nwa bekee is ds 10 for our own is december ds december 10th month ka ọ bụ ọbụghị 12 month 12 th nke ndị nwa bekee 12 february february n'onu igbo 12th month owo 10 month february wu 12 month nwa bekee 12 th month ha bụ december ihe anụnwa na onwe bụ december anyị ọwụhụ eni krismas ka anyị na-agba ọwụ igbo so igbo akamụ igbo akamụ igbo akamụ kamụ ahụ ịgotago because for you tugbuola akamụ ị wetara ọka ọka karịrị akarụ ọka kara aka mmadụ bụ ọka ịkwụọ ya ịkwụọsịa ya ịyọọ ya ịyọsịa ya ịzaa ya ịzasịa ya ịbịasịzie mmiri ọkụ wee bịa gboo ya egboo igbo ya egboo igbo igbo ya igbo dị akamụ igbo sizie ya ọ gaghị ahụzi ọka ọ rụzi akamụ ụnụ afụrụ ya ị wetara ọka at the end of the day ọ gha akamụ ọ wụzi ọka dee na akara ihe m gwara gị ihe ahụ na karakta behavior karakta bụ akara iweta bins agwa agwa karakta agwa gị karakta ịmachasị ịpa ihe na mmiri osu ịpa igodo ya na mmiri o disintegrate o separate imega imego extract ime extract dị agwa ya iwepụ agwa ya iwerezie dị mmụọ ya mmụọ osu ahụ gaa n'ohu je draya ya kwụọ ya kwụọ ya akwụọ draya ya ịkwụọ ya kwụsịa ya iwepụta ya bịazie were ikwe ikwe na aka ọdụ wee na ata ọnụ ya tọngide tọngide tọngide tọngide ọba rụọ ọsịrị rụọ ya rụọ ịrọsịa dị agwa ịhụ na agwa ha adịgo mma na ewerezie ya separate wezie ya ọgụ ị na-agụzi ya akara akara direction ịhụ ka isi agụ direction ahụ inyego direction to the character na with akara ahụ ịkọtago akamụ aha bụzi agwa that is the behavior character and behavior akara character then na will behavior so ọ bụ ihe a ka ị kwesịrị ime na ya mind so that's why anyị ji gị na this akamụ na akara festival will be forever and ever so that ka ụmụ anyị mara na nwatakịrị ọbụla si n'afọ nna ịpụta na ahụ ya ruru unyi ọbara jigasịrị everywhere na a ga-asa ya arụ asasịa ya arụ dị na bayibezie ya akwa ọ naghị eme wepụta ya ibe ya akwa no a ga-asagodi ya arụ mfe ibe ya akwa so ha kwesịrị ịma ihe a share na their mind came as animal nature that their mind for them to have direction they will go process of this akamu and akara ịghọtago nta na akara a ga-enye ha nta na akara for direction because iji ha eriri iji ha obe ka eke ga-esi arị elu n'owe ị gaghị arị ma ọ bụrụ na ejighị ite ụzọ eji arị enu? so akamụ na akara anụnwa we must do them every year till life end ụdara ụdara ụdara n'abalị 24th ụdara anyị ga agba ụdara ọkụ ha 2 o'clock in the midnight anyị awa ụdara why ndị Igbo sị gị na ụdara onye isi zọtara n'ụkwụ that means ụdara na-edu onye isi ịghọtago so ụdara ahụ iji n'aka bụ the guidance symbolizes the guidance of the blind that's why 12 o'clock before 25th anyị ewere dị ụdara gbawa because anyị gbawa dị ụdara ụmụ anyị ga emesị ajụọ in the future kedu ihe ụdara anụnwa bụ eji agbawa ya n'abalị 12 clock then the answer ama ga-agba n'isi ha na-ekwe na-ekwe maka na asị ask for you shall be given but ọnwụ na-ejụ ha ajụ agaghị enye gị that's why we must keep all this information so that ka ụmụ anyị wee nwee ike ịjụ dị ajụjụ ma ọ bụ na ya anụghọzi ịghọtago so ọnwụ bikos ọnwụ na-edebeghị those things enweghị ebe ha ga eji aka wee jụọ ajụjụ so ụdara 12 o'clock 24th night 12 o'clock ọkụ ha 12 bịa nwanne were dị ụdara gbawa aracha bikos dis ụdara re na ume mmụọ gị that na this life you live as an illusion need a guidance bikos ụdara wu natural fruit so ihe o re here is to guide his own people ka ọ guide ya izo that's why ndị Igbo ji wee kọọ ya na their own land most of them prove by nature ọwụhụ oh, mmadụ kọrọ ya sef ụdara n'ala Igbo prove by nature ọ wụsị ndị mmadụ werezi ya eje kọzie na their own compound maka na mkpụrụ osisi a represent the planet enwere ihe ha na-arụ n'ụwa so ụdara ihe ọ na-arụ to guide his own people so sọsọ ndị ga na-eme this ụdara festival ndị Igbo those people who chose to do the same thing. ọkwa ọjị onye ọbụla bụ onye nsọ ala ga-enwe ọkwa ọjị maka na ọjị bụ nge nwa na onwe gị bụ ọjị ahụ ịghọtago dee na ọkwa ọjị ahụ bụ ụgbọ mmiri that is igbo igbo na dị ka ụgbọ mmiri a na-abụghị ya aga then ngụnwa na onwe gị ga-anọ n'ime ụgbọ mmiri ahụ buru gị na-aga ịghọtago asị onye nsọ ala ịbụ ọjị bụkwa na ihe dị asọ ọ ga-anọ n'ime ya so ngụnwa na onwe gị inwe ọkwa ọjị ahụ desị ya na be gị igosigo nechọ gosi ụwa nekwa ebe iso maka na asị na ọgụ onye kpọrọ nkịta ya ka ọ na-aza on the 25th igbo de ka ọ bụ onwe ha jizọs amụrụ ebe ahụ ịghọta ka o nwere igbo ọ wụ savior ka a na-ekwu maka ya what is the savior the savior is the character and behavior that is the only thing that can save you ụmụnne the only thing nwere ike isave gị is your character and your behavior nobody else nobody else onye ọbụla gwara gị otherwise is a liar and a deceit onye ọbụla sị gị na somebody will save you is a lie your character and your behavior will save you that is nsọala ka a na-ekwu maka bụ nsọala symbolism of nsọala that's why we give you these three tools of ụdara and and akara for you to understand that na nna gị mere ọ bụghị anyị mara ekwu ya ọ bụrụ iwu anyị ọ iwu nna nna anyị mana anyị chọrọ idebe we are the keepers of the law we keep the law ọ bụrụ anyị nwemere ya we did not invent akamụ na ọba akara na ọba ụdara no that is why e ji wee sị gị gbutusie dị ụdara because ha che na na we have died already ha che na ya anwụgo that's why ji wee sị gị gbutuo dị ụdara but no kọwa na ụdara na compound ụnụ ụmụnne go and plant all those trees in your compound ụkpaka make sure ụnụ nwere ụkpaka na your compound make sure ụnụ nwere nkwụ na your compound make sure na chelekwu chelekwu did not die away make sure na chelekwu chelekwu did not die away because all those things we are the planets nna nna anyị ha debere eh? anyị ọjị ji ede chelekwu ụdara aṅara nkwụ all those things should not go away ha nwụ ha ana igbo anwụ because all we have is a planet na-edu anyị n'ụwa maka na ụmụ anyị ga-apụta n'ụwa olesi ma ọ bụ na eme ozi nwa nsogbu adị mana ọnwụ na ị mụrụ nwa ụmụ gị need where to follow to go ha need direction so ụmụ ibe ọ ga-adịrị anyị na mma ka anyị jekwana ma ihe ọzọ na ihe a na-eme karịrị akarị a sị ya dịrị ụnụ na mma ndị nsọ ala ụnụ echefukwana 2050 maka ndị nọ n'ala Igbo ndị na-anọghịkwa n'ala Igbo akamụ na akara nwanne jee gọrọ ọka na bins kwụọ mee dị akamụ jee mee ka ndị ebe ahụ ị nọ fụ ya gwa ha na anwe yara kpa akamụ mere ihe majik of akamụ na akara let them see kwụọ bins ga-ede akara ha ga-afụ ya akara na nwanne ga-ere ha akara ebe ọ bụla ị nọ show them how to do nwanne our culture we should be proud show the world what is akamụ they will trip ha ga-etrip they will trip ha fụ ka isi mee dị akamụ ha ga-etrip try ya ya mee dị akamụ na akara bupute na tebụl ifụ na what you will jee na nke chop you will see ị ga-egote ọka ebe ahụ ị ga-afụ ọka banye ya na mmiri afta ka mmiri ịkwụọ ya ịkwụsịa ya ịyọọ ya ịyọsịa ya ịpaa ya ịpasịa ya wepụta dị akamụ mee ya mesịa ya ghee maa dị bins masịa dị bins kwụọ ya ghee dị akara efu ihe na-eme ha ga-eti mkpu nna nwanne nwanne ọgwụ datin ewu ọgwụ efuru a na-aṅụ aṅụ onye maka ji ebe otu aka esi ihe ahụ proses eji eme ọgwụ ihe a m gwara gị ha so ụmụ ibe ọ ga-adịnụ ka m ihe